hi guys welcome back to my channel it's still me that happy girl so this video is a result of requests i got from the previous one i made about telling you guys what i've been up to with my family during this covid-19 lockdown i told you among other things i've been teaching my family how to speak our native language that is the Igbo language and by my family i mean my husband and my kids yes so i featured two of my kids and they got to share with you their progress. And some people said, no, no, no, by the rest of your students and the rest of my students, hobby and my baby. Um, of course, I'm not sure <laughs> I can get him on said, but I have my oldest student here. Um, <laughs> he's my oldest student because I've been my student for close to 10 years now. <laughs> And that is as long as I have known him, here, as, as long as I've been married to him. So, uh, but I don't know how well you guys will help me judge today if he's improving or if we need to get some surgeons to help me force the <laughs> the cut into his head. So facts, he's really very shy. Like it took me like a week to convince him to prep him to appear with me on on this show. So um, just take whatever <laughs> take whatever you see, <laughs> all right? And yes, some of the people who equally requested to see him sent me some questions they want me to ask him. So I'm just going to do just that. Be prepared to be entertained, okay? So because I don't know <laughs> what you guys will see, like whatever you see, you think. So for the, I'm going to be asking him the questions in Igbo and the response, respond. So I'll be switching from English to Igbo so I can carry all my audience around, um, along because I know not all of you will understand Igbo, and I also try to subtitle it so you not be lost totally. So we're going to start now. So, <laughs> um, yes, like I said earlier, he's my hobby, so he's going to introduce himself to you people. So, Nna, biko, kọwatụrụ anyị onye Igbo, kedu aha gị nwa onye ebe? Aha m bụ Benjamin Okorafor. Nnewa Igbo. Okay, aha m bụ Benjamin Chibuike Okorafor. Daalụ. Um, Abụ m onye Owerri. nie mów dit. Um, nothing. <laughs> no, no, this is strict Igbo session for now until nkwubie na anyị ga-amalite n'asụsụ bekee. Ndewo. Ajụjụ nke abụọ wee oke ọkwa ajụjụ. Kelee ndị na-ele anyị, ndị na-ege anyị ntị, kelee ha, tụọ ha aha. kelee ha n'asụsụ igbo igbo kwenu chachachacha igbo kwenu hey ya ok wait wait wait otu ahụ m si kelee ha na mbido ihe olile a dịka esi eme ya na YouTube si otu ahụ kelee ha mana n'asụsụ igbo i know oh, making me speak English You remember how I said, hi guys, welcome back to my channel, you know? Do that in Igbo. they won't go. I said all that things. Mm. Welcome to my channel. Welcome. No, no, none. Mm. Kunodi. I didn't say that. Oh. Welcome to my channel. Uh, no, to this channel. <laughs> what is channel in Igbo? There's no channel in I would know. Uh-huh. <laughs> okay. Um, it is still me, that happy girl, you know. bawa mu abu uh, onye aṅụrị oke eh, girl nwanyị nwanyị onye I'm getting the word. Okay. okay. Let me even try. Say, um, Nọọnụ o. Oh, mm-hmm. <laughs> What did you do to me? My turn to laugh. okay, tell me. Um, noo na ihe olile anyị ọmụ a bụ nwada ahụ obiọma ahụ ka anyị gaa n'iru ị gwara anyị na iwu nwaafọ Owerri Imo steeti akwa n'ezie ọ dị ihe kpatara na ịmachahụ asụsụ ala nna gị asụ kedu ihe kpatara ya nwere ike ịkọwatụ anyị mm. n'asụsụ Igbo Mma m bụ um, onye Bayelsa ọ naghị asụ Igbo um, sekọndị ọzọkwa um, nke abụọ Dişik. Dişik. Bence. I didn't grow up. That's a I. Jisi ike etoli azụrụ m na amụrụ m ọ azụrụ na ọ etolu na etolu na ebe ndị Igbo anọghọzi mm-hmm. ebe kwadebe ahụ oke nsogbu adịla ngwa ị mere ọfụma ka anyị gaa n'ihu oke ka m chịkọta ya ọnụ nkọwa gị bụ na mama gị abụghị onye igbo ọkwa ya ọzọkwa bụ na ebe a nọrọ sụọ gị abụghị ebe a na-asụ ya bụ asụsụ na anụnanụ ya nsogbu adịghị mana aga m agbalịsi ike inyere gị aka ka ọ ya abụ ịpụta ebe ụmụnna gị nọ ha na-ekwu ị na-aghọta ma tinyekwu ọnụ na nkata na akpa ọ bụrụ ya ka anyị gaa n'ihu ehe ihe ọzọ ndị na-ekiri anyị si ka m jụọ gị aga m ekwu okwu ntabi ire ma ihe okwu ntabi ire <laughs> Tongue twister. Oh, okay. Ntabi ire. You forgot ire. Tongue. Ntabi ire. Cut, bite your tongue. Tongue twister. A na-ekwu okwu ntabi ire atọ gị kwughachiri m ya. Gee ntị ọfụma. Papa Peter patara pọpọ pagara papa Paul. Kwughachiri m ihe a m papa Pita patra popo patra papa popo, ozo ngwa ngwa papa Pita papa Pita patra popo patra papa popo, ozo papa Pita patra patra papa papa. Papa Pita Patra Popo Patra Papapo. Okay. oke, kayak utang

ekwe ekwe na-ekwetu site ute ekwere ekwe ekwe na-ekwe n'ute ekwere ekwe ekwe na-ekwe n'ute ekwere ọzọ ekwe ekwe na-ekwe n'ute ekwere ọzọ ekwe ekwe na-ekwe n'ute ekwere nke atọ bụ nwaanyị na-akwa akwa ị na-akwa akwa na ọkụkọ kwara akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa say it. It's not my fault. Our subscribers wanted, so we gotta give it to them. So it's not Igbo now. this is Igbo. Akwa ya ọzọ gee ntị ọfụma. Nwaanyị na-akwa akwa. Ị na-akwa akwa na ọkụkọ kwara akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa. Let me say it faster ka m kwuo ya ngwa ngwa. Nwaanyị na-akwa akwa. Ị na-akwa akwa na ọkụkọ kwara akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa. Ah, Last time. nwaanyị na-akwa akwa ị na-akwa akwa na ọkụkọ kwara akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa just try nwaanyị kwara nwaanyị kwa akwa na kwara ọkụkọ kwara <laughs> kwa akwata Okay. <laughs> okay. woman that is crying, you crying because of how that cry was okay. Wanyi wanyi kwa wanyi kwa kwa ina kwa kwa na kuko kwa kwa tara. Okay. okay. a na-asị na ilu bụ mmanụ ndị Igbo ji eri okwu ị nwere ike ịtụrụ anyị ụfọdụ ilu bụ mmanụ ndị Igbo ji eri okwu no bita ilu proverb proverb ilu proverb looking at your proverbs are the words are it's Proverbs are something. Palm oil. Palm oil. Um, no, no, proverbs. Yes. Um, for you, and I know who us, please. <laughs> I don't know about this one. An Arak and a Philistine. What's Philistine? Is that even a proverb? <laughs> it was okay. Um, um, um, Egbe, Egbe, Egbe, Beru, Eh, what happens? What happens? That's the problem. No, <laughs> there's a continuation. continue it continues. that's what i mean. egbe belu ugobelu mm-hmm. nke si ibe ya ebena ya. just try and repeat it that's how it said not just egbe belu ugobelu egbe belu ugobelu nke si ibe ya ebena nkwukwakwa ya. egbe okay that's fine thank you okay i'll say this one in english just interpret it i really can't think of anyone now so i'll say this one in english then just interpret it let the eagle perch let the bird no not that one um if the bird flies without perching the hunter shoots without aiming. I only know this one in English. No, I just said in English, so in tap, say it in Igbo. You can't think of any Igbo one now, I can't do it. So just interpret this English one. If the bird flies without perching, the hunter shoots without aiming. Hunter is um, um, hunter. Mm-hmm. Good, good. No, Apache Spark. No, no, no, no. Uh, no, no, then. Uh, then tag by. <laughs> That's, that's all. <laughs> Wait, try again. When the bird flies without fetching, the hunter shoots without aiming. when it's high. Mm. Baffling. I don't know. <laughs> okay, let me help you. Bẹ̀wẹ̀ bẹ̀yẹ̀ ẹ̀bẹ̀. Díntà àgbà ẹ̀dẹ̀gẹ̀dẹ̀. You're asking me A-level English when I never finished this one Ìdẹ̀ẹ̀dẹ̀ to aim. Nnụnụ bẹ̀wẹ̀ bẹ̀yẹ̀ ẹ̀dẹ̀. Díntà àgbà ẹ̀dẹ̀gẹ̀dẹ̀. Right, let's Okay. This one is hard. What other one do you know? Mm. Hmm. I hate this for the Think, think, think. Hmm. Mmiri na-ezo, anwụ na-eti. Okenye nọ na nọ na mpio. What's that? I got that from Things Fall That's not even the I don't even know what you're saying. I was what you said. I said Proverbs. Yeah, Proverbs. Yeah, in um um wait, there's one I got um ikele onye onye onye ahụrụ Ikile, onye ichie ọzọ ekele onye nyere ahụrụ ekele onye <laughs> <laughs> yeah, I got that one. See the one you remember is <laughs> what. Chief, you feel want comment you see what you the cause. Can you imagine? Backstory to this particular probe, I don't even know episode of um, uh, like this one that Chifimo wants to marry Sister Mageda is uh, a Selepusu marriage. The day the in-laws came to come and pay uh, Sister Maggie's bride price. And of all the proverbs <laughs> that one of the village chiefs could think of, he said, Ekelonye Nurao, Ekelonye Nirishi. <laughs> he had the apple how to help, how to how I was able to get the kids because I actually thought I was alone in this, but I got to find out that so many of we Nigerian parents, especially my Igbo uh, fellow parents, they were like, my your own is that your husband is not even Igbo and you're able to do this with your kids. My own, I and my husband, we are both Igbos, and yet my kids can't even understand me say the simplest Igbo word, yeah. It's that bad. How are you doing it? Yes, let me add that I, I watch Chifimo sometimes and I get them to watch and then I help interpret. It's funny, I enjoy it, and then plus most of his comedy skits are videos and movies that are in Igbo language, and he's from my part of Imo State. He's from Njaba, Njaba local government. So his particular um, dialect resonates with me so much. So he entertains me a lot, like really, really. And also, I incentivize my incent- incentive mm-hmm. incentivize my my children like i kind of make it a routine that they must actually speak the Igbo language like literally every day. Like it's not a law. If you must request anything from me, especially food, water, or any of the basics they normally ask for. So at least now they can ask for those. They can make such requests in Igbo now. Otherwise, no food for you, no water for you, no ribena, whatever it is they are requesting. So those are the rules now. So even when one forgets, he goes to ask the other, please, how do I say Achonamiriri in Igbo or whatever? Then the other, whoever remembers at the time reminds the other one and then they come and request. Other than that, no food. It's the law. So at least those ones have been able to help the language stick with them. But this guy here now, I don't know what I will use an said, Please, if you guys have an idea of what I can use to make his own compulsory, so he will take this one. Can you imagine? He's the oldest and these new boys are even doing better than him in this language and it's a problem like i don't know what to do that's what you get when you're teaching some a teacher that is teaching a student that is bigger than him a dog cannot learn left hand oh so even no proverb so oh yeah say it in Igbo try now try how do i try i can't just try just ask me the words you don't know so i will give you so you can put them together in Proverbs says, okay, say, so don't lend left hand in old age. Okay. Madura naha. Ana ana kuzi madu akia akipi. ogaraya ogaraya ogaraya is worthy person also nanka na-akụzi mmadụ aka ekpe na nka na alụ si si you're doing well <clears throat> you're doing well okay ka ịrị ogwu oge unu rinne ka m jụọ ya jụụ nke ikpeazụ ụbọchị afọ ole ka unu nwere na obodo unu kedụkwanụ nke ndị obodo unu na-azụ ahịa ahịa ahịa ahịa ole ka enwere n'ala Igbo ahịa ịnọ afọ nkwọ eke orie keke ndị bụ unu na-azụ ebe like in my place we have a so nkwọwe they usually say together like uh, afọ ụmụaka afọ ata nkwọkwa odo nkwọ what I don't know what they call this one you just know it's nkwọ I know some nkwọ maka okay that's fair enough so guys um thank you thank you help me say thank you to our guest for today for Maazị Chibuike ịnọnyere anyị na nnọkọ nke taa emere ọfụma mụ na ndị na-ele anyị na-ayọ gị si gị jisie ike n'ịmụ asụsụ a ka anyị ghara ịgba nkịtị asụsụ anyị gwa asụsụ Igbo aganarị anyị ịghọtago I'm sure the reason you're taking this thing like that is because you're not paying to learn it. You're getting it for free. That's why. Oh wow. Maybe I'll start charging you and your children. Maybe at that point you will take me seriously. I'll give you family and friends discount. Okay. <laughs> Ooh, I have an idea. I know it's what people thinking. I know how to incentivize him. This language. <laughs> okay. So <clears throat> anyị ga-eweta nnọkọ anyị taa na njedebe ya mere ana m ekele unu na ịnọnyere anyị n'ige anyị ntị na ilere anyị na-asụkwa ka unu nọgidesi ike asụsụ ọbụla bụ asụsụ nke unu ọwụ igbo ọwa awụsa ọwụ yoruba ọwa asụsụ ndị ọcha ọbụla ebe ọbụla nọ unu jisi ike na-asụ ya ka ụmụ asụsụ anyị dị aghara ewu nke echefuru echefu anyị ma na asụsụ bekee dị mma ọwa o mere ka asụsụ jikọta ụwa niile ọnụ ma nna ka anyị chetatụkwa asụsụ ala nna anyị ọ dị mkpa ya mhm. unu echefukwele ịkwado ihe olile a site n'ịpị aka na oh, <clears throat> please don't, <laughs> don't forget to subscribe comment like and share this video and until i see you again stay safe remain happy and god what is it कौन दिन कौन दिन